isiokwu a na-amụ amụ nke iri abụọ na atọ a ga-amụ isiokwu a n'izu malitere na Julaị 31 ruo Ọgọst 6 ekwela ka ọkụ nke ja nyụọ amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ịhụnanya dị ka ọkụ na-enwusi ike bụ ọkụ nke ja abụ Solomon isi asatọ amaokwu isii abụ nke otu narị na iri atọ na otu ihe Chineke kekọtara ihe isiokwu a na-ekwu alụmdi na nwunye bụ onyinye Jehova nyere ụmụ mmadụ ọ na-eme ka di na nwunye na-egosi na ha hụrụ ibe ha n'anya nke ukwuu ma mgbe ụfọdụ ịhụnanya ahụ nwere ike ịjụ oyi ọ bụrụ na ịlụọla di ma ọ bụ nwunye isiokwu a ga-enyere gị aka ka ịhụnanya unu ghara ịnyụkọ ka ọkụ obi a na-adịkwa unu ụtọ paragrafụ nke mbụ ajụjụ olee otu Baịbụl si kọwaa ezigbo ịhụnanya ịhụnanya dị ka ọkụ na-enwusi ike bụ ọkụ nke jar mmiri na-ekwo ekwo enweghị ike imenye ịhụnanya osimiri enweghịkwa ike ibupụ ya abụ Solomọn isi asatọ amaokwu isii na asaa otu a esi kọwaa ịhụnanya magburu onwe ya ọ na-emesi di na nwunye obi ike na ha ga-ahụla ibe ha n'anya n'eziokwu ihe edere na Lala peji sịrị ezigbo ịhụnanya anaghị agbanwe agbanwe ọ na-adịgidekwa a kpọrọ ya ọkụ nke a n'ihi na o si n'aka Jehova ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke abụọ ajụjụ olee ihe di na nwunye ga-eme ka ịhụnanya ha ghara ịjụ oyi ọ bụ di na nwunye ka ọ dị n'aka ịgba mbọ ka ha na-ahụ ibe ha n'anya ụbọchị niile ha dị ndụ iji maatụ ọkụ akwanyere akwanye nwere ike ịnwụrụ na-aga naanị ma a na-etinyekwu ya nkọ a hapụ ya ọ ga-emecha nyụọ otu ahụkwa ka ịhụnanya dị na nwunye dị o nwere ike isi ike ruo oge niile ha dị ndụ ma ọ bụrụ na ha na-agba mbọ ka ha na-adịkwu na mma mgbe ụfọdụ di na nwunye nwere ike ịchọpụta na ịhụnanya ha ajụwala oyi karịchaa ma ọ bụrụ na ihe na-esiri ha ike n'ihi ụkọ ego ọrịa ma ọ bụ nsogbu dị n'ịzụ ụmụ n'ihi ya ọ bụrụ na ịlụọla dị di ma ọ bụ nwunye olee otu ị nwere ike isi mee ka ọkụ ji a ghara ịnyụ n'alụmdi na nwunye gị n'isiokwu a anyị ga-eleba anya n'ụzọ atọ ị ga-esi eme ka gị na di gị maọbụ nwunye gị na-adịkwu na mma obi na-adịkwu unu ụtọ ihe e dere n'ala ala peji sịrị ọ bụrụgodị na di gị maọbụ nwunye gị abụghị onye ama Jehova ihe ndị e kwuru n'isiokwu a nwere ike inyere gị aka ka gị na ya na-adịkwu na mma ihe edere n'ala peji agwụla na-emenụ ka unu na Jehova na-adịkwu na mma paragrafụ nke atọ ajụjụ olee otu di na nwunye na Jehova ịdị n'ezigbo mma ga-esi eme ka ịhụnanya ha ghara ịnyụ ka ọkụ ọ bụrụ na di na nwunye achọghị ka ọkụ nke ji anyụọ ha kwesịrị ịgbasi mbọ ike ka ha na Jehova dịrị n'ezigbo mma olee otu ha na Jehova ịdị na mma ga-esi enyere ha aka ọ bụrụ na di na nwunye ejiri adịm na mma ha na nna ha nke eluigwe kpọrọ ihe ha ga-eji obi ha na-eme ihe o kwuru nke ga-eme ka ha zere nsogbu ma ọ bụ merie nsogbu ndị nwere ike ime ka ịhụnanya ha jụọ oyi Eklesiastis isi anọ ama iri na abụọ sịrị otu onye nwere ike imeri onye nọ naanị ya ma mmadụ abụọ gbakọrọ aka nwere ike imeri onye ahụ ụdọ eji eriri atọ tụọ agaghị adọbili ya ngwa ngwa ndị ha na Jehova dị na mma na-agbasi mbọ ike ime ka ya ma na-akpa agwa ka ya dịka inwe obiọma inwe ndidi na ịgbaghara ndị ọzọ di na nwunye nwee agwa ndị a ọ ga-adịrị ha mfe ị na-ahụ ibe ha n'anya otu nwanna nwaanyị aha ya bụ Lena alụọla di ruo ihe karịrị afọ iri abụọ na ise ọ sịrị ọ na-adị mfe ịhụ onye ji ife Jehova kpọrọ ihe n'anya nakwa ịkwanyere ya ùgwù ihe e dere na foto eji kọwaa paragrafụ nke atọ di na nwunye kwesịrị ime ka ha na Jehova dịrị n'ezigbo mma otu ahụ Josef na Mary mere paragrafụ nke anọ ajụjụ olee ihe mere Jehova ji họrọ Josef na Mary ka ha bụrụ nne na nna onye ga-abụ Mesaya Ka anyị leba anya n'otu akụkọ a kọrọ na Baịbụl mgbe Jehova na-ahọrọ ndị ga-abụ nne na nna Mesaya ọ họọrọ Josef na Mary n'agbanyeghị na e nwere ọtụtụ ndị si na n'agbụrụ David maka gịnị ọ bụ maka na ha na Jehova dị n'ezigbo mma Jehova makwa na ha ga-eme ka ife ya bụrụ ihe kacha ha mkpa ndị di na nwunye olee ihe unu ga-amụta n'aka Josef na Mary paragrafụ nke ise ajụjụ olee ihe ndị di ga-amụta n'aka Josef Josef mere ihe Jehova gwara ya ozugbo o mekwara ka ọ bụrụ ezigbo di ọ dịkarịa ala e nwere ugboro atọ Jehova gwara ya ihe ọ ga-eme gbasara ezinụlọ ya na nke ọ bụla n'ime ha o rubere isi ozugbo ma mgbe o siri ya ike otu Josef si mee ihe Chineke kwuru mere ka o chebe nwunye ya bụ Mary kwado ya gbookwara ya mkpa ya chegodo n'otu Mary ga-esi hụkwuo Josef n'anya ma na-akwanyekwuru ya ugwu n'ihi ihe ndị a o mere ndị unu nwere ike ime ka Josef ma ọ bụrụ na unu a na-eji ihe Baịbụl kwuru ekpebi otu unu si elekọta ezinụlọ unu ihe edere n'ala ala peji sịrị dịka ihe atụ ị nwere ike ịgụ ihe ụfọdụ ga-abara gị uru n'isiokwu bụ ihe ndị ga-enyere ezinụlọ aka ọ dị na jw.org nakwa na JW Library ihe edere n'ala ala peji agwụla ọ bụrụ na unu a na-eme ihe Baịbụl kwuru ma mgbe o siri unu ike ọ na-egosi na unu hụrụ nwunye unu n'anya ọ ga-emekwa ka unu na nwunye unu dịrị n'ezigbo mma e nwere otu nwanna nwaanyị bi na Vanuatu ọ lụọla dị ihe karịrị afọ iri abụọ ọ sịrị ọ bụrụ na di m na-achọpụta ihe bụ uche Jehova ma na-eme ya m na-akwanyekwuru ya ugwu obi na-eru m ala na-esikwa m ike ị na-eme ihe ndị o kpebiri paragrafụ nke isii ajụjụ gịnị ka ndị nwunye nwere ike ịmụta n'aka Meri Meri na Jehova dịkwa n'ezigbo mma ihe mere ka ya na Jehova dị na mma abụghị ihe Josef na-eme Meri ma akwụkwọ nsọ nke ọma o wepụtakwara oge na-atụgharị uche o doro anya na otu Meri si jiri ife Chineke kpọrọ ihe mere ka ọ bụrụ ezigbo nwunye taa ọtụtụ ndị nwunye na-agbasi mbọ ike ime ka Meri dịka ihe atụ otu nwanna nwaanyị aha ya bụ Emiko sịrị mgbe m na-alụbeghị di e nwere ihe ndị m na-eme ka mụ na Jehova na-adị na mma ma mgbe m lụchara di m chọpụtara na ebe ọ bụ di m na-ekpe ekpere mgbe mụ na ya nọ ma na-ebute ụzọ n'ofufe ezinụlọ m na-echerezi ka ọ na-emere m ihe ndị a m bịara chọpụta na m kwesịrị ịgba mbọ n'onwe m ka mụ na Jehova na-adịkwu na mma n'ihi ya m na-ewepụtazi oge mụ na Jehova ga-eji na-anọrị ya bụ oge ikpe ekpere ịgụ Baịbụl na ichebara ihe Jehova kwuru echiche ndị nwunye ka unu na-agba mbọ ka unu na Jehova dịrịkwuo na mma ndị dị unu ga-ahụ ihe ndị ọzọ mere ha ga-eji hụkwa unu n'anya ma na-eto unu paragrafụ nke asaa ajụjụ olee ihe ndị di na nwunye ga-amụta n'aka Josef na Mary gbasara ifekọ Jehova ọnụ Josef na Mary gbakọrọ mbọ ọnụ iji hụ na ha na Jehova dị n'ezigbo mma ha ghọtara na ọ dị ezigbo mkpa ka ezinụlọ ha na-efekọ Jehova ọnụ o nwere ike ịbụ na o siri ha ike ime otu ahụ karịchaa ka ha na-amụkwa ụmụ mana ha gbasiri mbọ ike na-eme ya ndị di na nwunye kwesịrị ị na-eme otu ahụ taa ọ bụrụ na unu amụọla ụmụ ka Josef na Mary o nwere ike isiri unu ike ịga ọmụmụ ihe ma ọ bụ iwepụta oge na-enwe ofufe ezinụlọ nke nwedịrị ike ịkasiere unu ike bụ iwepụta oge unu abụọ ga-eji na-amụ ihe maọbụ na-ekpe ekpere ma cheta na ọ bụrụ na unu a na-efekọ Jehova ọnụ unu na Jehova ga-adịkwu na mma unu a na-adịkwukwa na mma n'ihi ya meenụ ka ife Jehova bụrụ ihe kacha unu mkpa paragrafụ nke asatọ ajụjụ gịnị ka di na nwunye nwere nsogbu nwere ike ime ka ofufe ezinụlọ na-abakwuru ha uru ọ bụrụkwanụ na unu na-enwe nsogbu o nwere ike ọ gaghị na-agụchi ụnụ agụụ na-enwe ofufe ezinụlọ ọ bụrụ otu ahụ unu nwere ike iji ihe dị nkenke ga-atọ ụnụ ụtọ malite ya bụ ihe ụnụ abụọ kwekọrịtara ikwurịta ịmalite ime ihe a nwere ike ime ka unu na-adịkwu na mma meekwa ka unu na-achọkwu ị na-emekọ ihe ndị gbasara ofufe Jehova ọnụ na-anọkọnụ paragrafụ nke itoolu ajụjụ olee ihe mere o ji dị mkpa ka di na nwunye na-ewepụta oge na-anọkọ ndị di na nwunye ịnọkọ ọnụ nwere ike ime ka ịhụnanya unu ghara ịnyụkọ ka ọkụ ọ ga-eme ka onye nke ọbụla mara ihe ibe ya na-eche na otu obi na-adị ya otu nwanna nwaanyị aha ya bụ Lilia na di ya bụ Ruslan alụọla ihe karịrị afọ iri na ise lee ihe ha chọpụtara obere oge ha lụchara nwa na nwaanyị Lilia sịrị anyị chọpụtara na anyị agaghị enwecha oge anyị ga-eji anọkọ ọnụ otu anyị cheburu ịrụ ọrụ ego ọrụ ụlọ nakwa ụmụ ndị anyị mechara mụta mere ka anyị ghara ị na-enwe efe anyị chọpụtara na ọ bụrụ na anyị abụọ anaghị ewepụta oge na-anọkọ ọnụ o nwere ike ime ka anyị ghara ịdịcha na mma paragrafụ nke iri ajụjụ olee otu di na nwunye nwere ike isi mee ihe e kwuru na ndị Efesọs isi ise amaokwu iri na ise na iri na isii olee ihe di na nwunye ga-eme ka ha nwee oge ha ga-eji na-anọkọ o nwere ike ịdị mkpa ka unu wepụta oge unu ga-eji na-anọkọ ndị Efesọs isi ise amaokwu iri na ise na iri na ise sịrị n'ihi ya kpacharanụ nnọọ anya ka unu ghara ị na-akpa agwa ka ndị na-amaghị ihe kama na-akpa na agwa ka ndị ma ihe na-eji n'oge unu eme ihe kacha mkpa n'ihi na oge anyị bi na ya jọrọ njọ otu nwanna bi na Naijiria aha ya bụ ụzọ ndụ sịrị m haziwe ihe ndị m na-eme m na-echeta na m kwesịrị iwepụta oge mụ na nwunye m ga-eji na-anọrị o so n'ihe ndị kacha m mkpa otu nwanna nwaanyị aha ya bụ Anastasia bụ nwunye onye nlekọta sekit na Moldova o kwuru otu o si eji oge ya eme ihe ndị kacha mkpa ọ sịrị m na-agbalị ime ihe ndị dịịrị m ma di m na-arụ ọrụ ya ime otu ahụ na-eme ka anyị abụọ nwee ike ịnọkọ ọnụ mgbe anyị mechara ọ bụrụkwanụ na otu unu si hazie oge unu mere ka ọ na-esiri unu ike ịnọrị paragrafụ nke iri na otu ajụjụ gịnị ka akwila na nwunye ya prisila mekọrọ ọnụ ndị di na nwunye nwere ike ịmụta ihe n'aka akwila na prisila ha bụ di na nwunye ọtụtụ ndị kraịst oge mbụ na-akwanyere ugwu. ọ bụ eziokwu na baịbụl ekwughị ọtụtụ ihe gbasara alụmdi na nwunye ha mana ihe o kwuru gbasara ha gosiri na ha gbakọrọ aka rụọ ọrụ ego kwusaa ozi ọma nyekwara ndị ọzọ aka n'eziokwu enweghị mgbe ọbụla Baịbụl kpọrọ aha Akwila na-akpọ ya aha nwunye ya bụ Prisila paragrafụ nke iri na abụọ ajụjụ olee ihe di na nwunye nwere ike ime ka ha wepụtakwuo oge ha ga-eji na-anọkọ olee otu ndị di na nwunye nwere ike isi mee ka Akwila na Prisila chee gbasara ọtụtụ ihe gị na di gị ma ọ bụ nwunye gị kwesịrị ime unu nwere ike ime ka ụfọdụ n'ime ha ọnụ kama ime ha iche iche dịka ihe atụ Akwila na Prisila kwusakwara ozi ọma ọnụ unu na-ahazi ka unu na-eme otu ahụ Akwila na Prisila rụkọkwara ọrụ ego ọnụ o nwere ike ọ gaghị ekwe unu omume ịrụ otu ọrụ ego ma unu nwere ike ịrụkọ ọrụ ụlọ ọnụ ọ bụrụ na unu enyere ibu unu aka rụọ ọrụ ọ ga-eme ka unu na-enwekwa otu obi meekwa ka unu nwee ohere unu ga-eji na-ekwurịta okwu otu nwanna aha ya bụ Robert na nwunye ya Linda alụọla ihe karịrị afọ iri ise nwanna Robert sịrị n'eziokwu anyị anaghị enwe oge buru ibu anyị abụọ ji atụrụ ndụ ma ọ bụrụ na m a na-asa efere nwunye m a na-ehicha ya ma ọ bụkwanụ m nọrọ n'ezi na-abụ ahịhịa nwunye m abịa na-enyere m aka ọ na-eme ka obi na-atọgbu m atọgbu imekọ ihe ọnụ na-eme ka anyị dịkwuo na mma na-ahụkwukwa ibe anyị n'anya ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na otu na nke iri na abụọ olee ihe ndị gị na di gị maọbụ nwunye gị nwere ike imekọ ọnụ paragrafụ nke iri na atọ ajụjụ olee ihe di na nwunye kwesịrị ime ka ha dịkwuo na mma ma cheta na naanị ịnọkọ ọnụ agaghị eme ka di na nwunye na-adịkwu na mma otu nwanna nwaanyị bi na Brazil sịrị n'oge ndị a e nwere ọtụtụ ihe na-emegharị mmadụ anya m chọpụtala na anyị nwere ike iche na anyị na-anọkọ ọnụ mgbe niile n'ihi na anyị bi n'otu ụlọ amụtala m na ịnọkọ ọnụ dị mkpa mana ọ bụghị ebe okwu biri ihe ọzọ dị mkpa bụ ị na-ege di m ntị lee ihe nwanna Bruno na nwunye ya Tez na-eme iji hụ na ha na-ege ibe ha ntị nke ọma nwanna Bruno sịrị anyị abụọ nọkọ ọnụ mgbe a na-enweghị ihe anyị na-eme anyị na-edowe ekwentị anyị n'ebe ọzọ ka anyị nwee ike ịnọrị paragrafụ nke iri na anọ ajụjụ gịnị ka di na nwunye nwere ike ime ma ọ bụrụ na ọ naghị atọ ha ụtọ ị na-anọkọ ma olee ihe gị na di gị ma ọ bụ nwunye gị ga-eme ma ọ bụrụ na ọ naghị atọ ụnụ ụtọ ịnọkọ ọnụ o nwere ike ịbụ na ihe kpatara ya bụ na ihe na-amasị ụnụ dị iche iche ma ọ bụkwanụ na ihe anaghị adabara ụnụ abụọ olee ihe unu ga-eme Chegodi gbasara ọkụ ahụ anyị kwuru okwu ya na mmalite akwanye ọkụ ọ naghị enwusi ike ozugbo ahụ a ga-eji nwayọọ nwayọọ na-etinye ya nkụ ndị bukwuru ibu ka o nwee ike ị na-enwu otu ahụkwa ka ọ dị dị na nwunye otu unu nwere ike isi ebido bụ iwepụta obere oge unu ga-eji na-anọkọ kwa ụbọchị hụnụ na ihe unu ga-eme bụ ihe na-atọ unu ụtọ ọ bụghị ihe ga-akpata esemokwu unu bido nwayọọ nwayọọ o nwere ike ime ka onye nke ọ bụla bidokwa ịhụ ibe ya n'anya na-akwanyere na ibe unu ugwu paragrafụ nke iri na ise Ajụjụ: Olee ihe mere di na nwunye ịkwanyere ibe ha ùgwù ga-eji eme ka ha na-ahụkwa ibe ha n'anya? Di na nwunye kwesịrị na-akwanyere ibe ha ùgwù. Nkwanye ùgwù dị ka ikuku nke na-eme ka ọkụ na-enwusi ike. Ọ bụrụ na ikuku adịghị, ọkụ ga anya ozugbo. Ọ bụrụkwa na di na nwunye anaghị akwanyere ibe ha ùgwù, ha ga-achọpụta na ịhụnanya ha nwere ike ịjụ oyi na-egbughị oge. Ma ọ bụrụ na di na nwunye agba mbọ na-akwanyere ibe ha ùgwù, ọ ga-eme ka ha na-ahụkwa ibe ha n'anya. ma cheta na ihe dị mkpa abụghị gị nwa iche na ị na-akwanyere di gị ma ọ bụ nwunye gị ugwu kama ọ bụ ma ya nwa ọ ghọtara na ị na-akwanyere ya ugwu nwanna Aret na nwunye ya bụ Penny alụọla ihe karịrị afọ iri abụọ na ise nwanna nwaanyị Penny sịrị otu anyị abụọ si akwanyere ibe anyị ugwu mere ka anyị na-ahụ ibe anyị n'anya ọ na-adịrị anyị mfe ịgwa ibe anyị obi anyị n'ihi na anyị mana a ga-eji ihe anyị kwuru kpọrọ ihe n'ihi ya olee ihe ị nwere ike ime iji mee ka di gị maọbụ nwunye gị ghọta na iji obi gị na-akwanyere ya ùgwù ka anyị leba anya n'akụkọ Abraham na Sera paragrafụ nke iri na isii ajụjụ gịnị ka ndị di nwere ike ịmụta n'aka Abraham Abraham kwanyere Sera ugwu, ọ na-echebara ihe Sera kwuru na otu obi na-adị ya echiche e nwere oge iwe nọ na-ewe Sera ya agwa di ya ihe na eweghị iwe kwuokwa na ọ bụ Abraham kpatara ya Ebraham o were iwe ma gwasịrị okwu ọjọọ mba ọ ma na Sara bụ ezigbo nwaanyị na-asọpụrụ ya ma na-akwado ya Ebraham gere ya ntị ma gbalịa dozie nsogbu ahụ olee ihe anyị na-amụta na ya ndị di unu nwere ikike ikpebi ihe a ga-eme n'ezinụlọ unu ma ihe ga-egosi na ị hụrụ nwunye gị n'anya bụ ige ya ntị ma chebara ihe o kwuru echiche tupu gị ekpebie ihe ị chọrọ ikpebi karịchaa ma ọ bụrụ na ihe ahụ gbasara ya o nwere mgbe ụfọdụ o nwere ike iji nwunye gị obi ya achọọ ịkọrọ gị otu obi dị ya ị na-ege ya ntị ma ọ na-akọrọ gị otu obi dị ya Pita nke mbụ isi atọ amaokwu asaa sịrị ndị di na emesonụ ndị nwunye unu ihe otu na-egosi na unu na-echebara ha echiche ebe na ha ga-eketa ndụ Chineke na-enye ndị o mere amara na-akwanyere na ha ugwu maka na ha dị ka arịa na-esighị ike ma ọ bụghị ya Chineke agaghị na-anụ ekpere unu nwanna nwaanyị Angela na di ya bụ Dimitri alụọla ihe fọrọ obere ka ọ bụrụ afọ iri atọ nwanna nwaanyị Angela kwuru na di ya na-eme ka ọ ghọta na ọ na-akwanyere ya ugwu ọ sịrị di m na-ege m ntị mgbe niile ma iwe bịa m ma ọ bụkwanụ mgbe m chọrọ ịgwa ya okwu ọ na-enwere m ndidi ọ bụrụgodị na otu m si na-ekwu ya adịchaghị mma ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na isii nwanna nwoke kwesịrị ị na-ege nwunye ya ntị nke ọma iji gosi na ọ na-akwanyere ya ugwu paragrafụ nke iri na asaa ajụjụ gịnị ka ndị nwunye nwere ike ịmụta n'aka Sera Sera kwadoro ihe ebraham kpebiri si otu ahụ gosi na ọ na-akwanyere ya ugwu e nwere otu oge ebraham kpebiri ile ndị bịara na nke ha mgbe ha na-atụghị anya ya ọbịa ọ gwara Sera ka ọ hapụ ihe ọ na-eme ma mee achịcha bụrụ ezigbo ibu Sera mere ihe ebraham gwara ya ozugbo ndị nwunye unu nwere ike ime ka Sera ma ọ bụrụ na unu a na-akwado ihe ndị di unu kpebiri ime otu ahụ ga-eme ka unu na di unu na-adịkwu na mma Pita nke mbụ isi atọ okwu ise ruo ise sịrị otu ahụ ka ụmụ nwaanyị ndị dị nsọ n'oge ochie ndị tụkwasịrị Chineke obi si chọọ onwe ha mma na-erubekwara ndị dị ha isi otu ahụ ka sara si na-erubere Abraham isi na-akpọkwa ya onye nwe m unu bụ ụmụ Sarah ma ọ bụrụ ha ala na unu a na-eme ihe dị mma gharakwa ịtụ egwu nwanna Dimitri anyị kwuru okwu ya na paragrafụ bụ nke a ụzọ kwuru otu nwunye ya si akwanyere ya ezigbo ugwu ọ sịrị obi dị m ụtọ maka otu nwunye m si agba mbọ na-akwado ihe ndị m kpebiri ọ bụrụgodị na ihe anyị chere abụghị otu ihe m kpebiri nwaanyị ahịa ọ naghị akatọ m maka ya n'eziokwu ọ na-adị mfe ihe onye na-akwanyere gị ugwu n'anya paragrafụ nke iri na asatọ ajụjụ olee uru ọ ga-abara ndị di na nwunye ma ọ bụrụ na ha agbaa mbọ mee ka ịhụnanya ha ghara ịnyụ ka ọkụ taa ekwensu chọrọ ime ka ịhụnanya ndị di na nwunye bụ ndị kraịst nyụọ ọkụ ọkụ ọ ma na ọ bụrụ na di na nwunye ahụghịzi ibe ha n'anya o nwere ike ime ka ha na jehova ghara ịdị na mma ma ezigbo ịhụnanya agaghị anyụli n'ihi ya ka otu unu si hụ ibe unu n'anya dịrị ka nke ahụ a kọwara n'abụ solomon kpebisie na ike na unu ga-eme ka ihe gbasara ofufe jehova bụrụ ihe kacha unu mkpa na-ewepụta na oge unu ga-eji na-anọrị na-akwanyekwara na ibe unu ugwu unu ga-esi otu ahụ mee ka ịtoo e Jehova bụ onye ezigbo ịhụnanya si n'aka ịhụnanya unu ga na-enwukwa ruo oge niile unu dị ndụ otu ahụ ọkwa na-etinye nkụ si nwu gịnị ka ị ga-aza olee otu di na nwunye na Jehova ịdị na mma si eme ka ha na-enwe obi ụtọ gịnị ka di na nwunye nwere ike ime ka ha nweta oge ha ga-eji na-anọrị olee otu di na nwunye ga-esi na-akwanyere ibe ha ùgwù abụ nke otu narị na iri atọ na abụọ anyị bụzi gị na nwunye isiokwu a agwụla